ụtụtụ ọma ụmụ ọdịnala Igbo nkwa ọma nọ a sị m onye si na ihe anyị na-eme anyị enwe isi si were isi onye achie ka onwe isi ise a sị nka mmụọ niile na-anara aja na-anara oke na nkwọ nara oke niile na aja niile a ga-achụ n'ala Igbo gbaa gburugburu taa ise aka m bụkwa onye nke gị Ugochi Tubelu Oraifite abụ nwa adama anyị na-akpụ alụ ifite ihe m chọrọ ka m kọwaa n'ụbọchị tata bụ gbasalụ mmadụ inye ndị ichie ihe uru ọ bụ inye ndị ichie ihe wee siere ha ite aka m bụkwa onye mgbasa ozi ọdịnala Igbo ụmụ Igbo ihe m chọrọ ịkọwa eh, o nwere ozi anyị na anataba ụfọdụ ndị mmadụ na-abịa na my whatsapp um, messages whatsapp na ya ajụ m sị m na na ha akpọtụkwanụ chi ha ụfọdụ asị na ha enyekọkwanụ chi ha ihe mana na ihe na-ebenụ ka na-ebekwa na ha pụtabakwaghị ezigbote ihe n'ụzọ ha nwee na-akọwara ha na ihe dị nnukwute mkpa n'ihe ya ama nke mbụ ana m akọwa ndị niile ndị mgbaala afa na ndị n'ụlọ ọrụ ụzọ ihe na-abụ ihe dị nnukwu mkpa ịkpọtuo chi gị inye chi gị ihe ịkpọ ndị ichie ndị ichie ebe nne gị na ndị ichie ebe nna gị isiere ha ite dị ụlọ ịma baa uru uru ọ bara na agba ochie ihe na-agwa gị ihe anyị dịka 200 to 500 years back ọtụtụ ngwuru ọtụtụ ndị nna nna ha because of mmekpa ahụ igbo oru ụfọdụ bụ ndị a na-achọ ka ele n'oru to slave trade ụfọdụ bụrụ ndị a na-achụ ọchụchụ achụkọtajie onye ahụ ọchụchụ onye ahụ eje kụọ mmụọ mba je entities of powers ha are we principalities of powers hmm? entities of powers abụọ bụrụ ndị ndị mmadụ na-akpọ alụkwụsị alụsị kọzite na arụsị nwere ihe ọjọọ dị na ya arụsị ahụ bụ lụtakwa na mgbe a na-agwa gị 200 to 500 years ago o nwere ihe dị ka ụkọ ọbịa ịghọta ihe a na-agwa gị mgbe a na-agwa gị enwerọ ndị polisi ịghọtara ya so ihe a na-eme mgbe awụ survival of the fittest onye e na-ewere anya na-agbara ya anya anwụrịa lee n'ohu ụfọdụ uwe ofu nwa ana achị kụwara na ọ bụrụ taa ka ekworo na anyaukwu bidoro ọ dịkwa arịgba orie o nwere ndị kere ike ụfọdụ ụwa achụkọtazie ha ọchụchụ ha ya kụọ mmụọ mba wee yọọ mmụọ a ka ọ na-echekwa ya ya ya na ezinụlọ ya na-echekwa ụmụ ya mana ihe anya mmiri dịzi na ya bụ na ọtụtụ n'ime ndị na niile alụ na mana ụmụ ụmụ ha enwerozi ike ịchụkwa ụmụ mmụọ dị iche iche those entities of powers ndị nna nna ha kpọtara ka ha na-echekwa ngwuru ka ife ghara ime ha nọ ha nwere ọgbụgba ndụ with those entities of powers na-echekwa ngwuru m ụfọdụ ụbụ na ya ga na-egburu ya ọkụkọ ugboro na abụ ụfọdụ asụ ugboro ịtọ n'ahọ mana n'ụtọ na ọgbara ọfụ a ụfọdụ 50 years is 50 years ago ụmụ mmụọ dị iche iche those entities of powers nwebere nke chukwara echukwa ụmụ mmụọ nwere obiọma ha wee na-enwere ụfọdụ ngwuru dị etu a ndidi emekọtaji ha na-enyezi ha obere sin dịka nwere ike ndị na ngwuru ha na-enweta sin of rise and fall ụfọdụ ha na-enweta sign onye nụọ di ọnata onye nụọ nwunye ọchụọ fụra na-enweje ụmụ okirikiri ihe mkpọbi ụkwụ ihe niile abụ ihe eji adọ ha akara ntị ka ha juo ese ndụ ha hmm? so ihe nna achị kụwara gị ị nwere ike iso ngwurube gị eso ngwurube nna gị eso na ngwuru ebe ọ ya abụ onye rigido ọ daa ada hmm? onye gagido n'ihu ọ nachighaba azụ nwaanyị nụọ di ọ nata amụọ nwa nwoke ọ nwụrụ amụọ nwa nwaanyị ọ nọrọ and so on and so forth hmm? so ihe ị ga-eme bụ ihe na-agwa ha bụ ọ bụrụ na onye bakwutere anyị nwabụ ndị na-agba afa alụsị ọ bụrụ dibia niile ga-afụ ụfọdụ ihe a na afa ma ọ bụ ọ bụrụ a like brọda ma ọ sista na-eme ekpere ọ bụrụ na ezampụl e eh, na-enwere ihe dịka na-alụsị nwaanyị ogwugwu ka a kpọtara ka ọ bịa na-echekwa ngwuru onwe ọnwa ọgbụgba ndụ dị etu o weruzie n'ihe ọgbara ọfụ a ada echikwazie ogwugwu ahụ ga na-achọ ka ọ na-enyegasị saịn na-akpakasị ndị nọ na ngwuru aka ka ha wee chọọ ihe na-eme ha ụfọdụ ije na nke onye si a ihe ọ ga na-afụ ọ na-afụ nwaanyị mana nwaanyị ọ na-afụ na nwaanyị nwe nwaanyị na-akpakasị ndị ngwuru a aka ya ma na nwaanyị ahụ ọ na-afụ abụrụ ọdịnarị nwaanyị na-alụsị maka na ọ dị agba afọ alụsị ụfọdụ dibịa nwekwara ike ịfụ ya nọ na asị nọọ nwaanyị mana ha ya ama nọ alụsị enwere ike asị nọọ nwanne nwunye nna gị nwanne nwunye dị nne gị ma ọ nọọ ya ọnkụl ma ọ bụrụ ụlọ arụsị nwoke enwega na-afụta asị nwoke enwega na-asị nọ ya ọnkụl ji aga m n'ire ụnụ ịghọtara ya hmm. mana ọsọ dibịa na-agba afọ alụsị ga-asị no na ihe a abụrụ ọdịnarị mmadụ na ihe a bụ alụsị na o nwere alụsị nọ na ngwuru echukwara echukwa ọsọ anyị nwa na-agba afọ alụsị ya afụ ụdị ya mana ihe na-achịkọwaziri ụwa eh, ịkpọtuo ndị ichie ụbọchị ị na-enye ndị ichie like tata ana m enye ndị ichie m nri ndị ichie a bụ mma akpọku ndị ichie niile ndị ichie ebe nne m na ndị ichie ebe nna m kpọkụ ụmụ mmụọ dị iche iche nọ na ngwuru ndị ndị gboo felụ ndị ndị gboo wapụrụ ọjị na ndị ndị gboo gburu anụ siere ha ite mana kịta na-adị echikwazie iwe kpọku ha ncha niile like nna alụlụ mmadụ ọrụ ndị ichie ụbọchị a na-alụ ya ọrụ ndị ichie ana m efe idi the whole entities of powers nọ na ngwuru nne ya na ngwuru nne ya efena ya na. ọ bụrụ na iji sasọs chi gị n'ihi nyere ndị ichie nri lụta na chi gị bụ lik guide na angel chi gị bụ ọrụ ya bụ iburu ayụyọ gị jee bujie na decision makers decision makers wụ principalities and powers which alụsị na ndị ichie be nna gị belong to because ndị ichie na ụmụ mmụọ dị iche iche nọ na be nna gị belong to higher kada decision makers eh, ha belong to the level of spiritualities and powers. so mmụọ onye ụwa gị ama eluwe ebe anwa ihe ọ ga-eme i present ya case to them but for the fact na isi ha nwite you might not get favored so but for you to inweta favor na ebe chi gị nọ bụghị aga na njem ya na inweta favor na from the spiritual um, uh, spiritual hierarchy decision makers ndị ndị ndị ichie akpọkwa principalities and powers ị isi ha nwite so that mgbe chi gị buruzi ya complain or ya challenges bujere ha ha si na onye nke a bụ onye nke anyị egboro gị mkpa ịghọtara ya ọnya ka m ji agwa ndị mgbara ọ dị mkpa isieru chi gị ite sikwarụ ndị ichie na ụmụ mmụọ niile na ngwurube nna gị ite ka ị wee chakee <laughs> aka bụkwa onye nke ugochi tubel oripụta anyị na-agbakwa afa na-agba afa nke ọma inwe ajụjụ na ihe nkọwara ya eh, sendere m meseji to my whatsapp 0805 78376372 Ugochi Tubelu Oraifite ị ga-ejikwa afọ achọta na Facebook hmm? na watcha vidio anyị a share ya among your friends hmm? subscribe to our YouTube channel ka iwe nwere ike na-enweta nkụzi na akụzi na ọdịnala Igbo kwa ụbọchị kwa ụbọchị ya gazie Igbo makanụ <laughs> anyị ga-adị ka echi na echi adị agwụ agwụ ya gazie na n'ọfọ